ụmụ okorobịa ndị ji ikpèghè n'ala Igbo, ọ ha nọ n'egwu ụmụ okorobịa ndị safụrụ ahụ ụmụ okorobịa ndị kpakpara ike ọ nọ n'egwu live and direct adị m ya si mechaa gị asị anyị ma ọ ga anyị agbachala gị were adịghị fim ọwụ adịghị fim atịa atịa ọwụ ọwụ ụmụ ndị Igbo ndị fukere ike nwere ike ịnọ ofu ebe erie millions of naira onwe dị ike ime dịka o ha gara yes O nwere ihe mere na nne ji alaiki iwefuta dis um vidio nde. O nwere ihe mere ni. Because a lot of country amaghị otu na eji show love. A lot of uh, tribes amaghị ka esi show love with money. That is why they always doubt when I post to this such amazing and interested video. <laughs> I just start laughing at them. In Igbo land, that is how we do it. It's now a, a part of our culture. Mm. So it's a very big challenge to other country other region, ọda tribe as well. ụmụ okorobịa ndị ji ego ndị na-ahụ ebe ọtụtụ n'ime ha rụchala ndị na-enweghị ụtọ hara ha ụlọ zụọ moto chi ya Kii. mana emeghị ihe asaghị bakara mana ọwụ enwere obi eji eri ego nwa obi eji akpa ego o nwere ndị nwechara private jet na Naịjirịa beta agaghị wefere afọ iri won naira ji mere mmadụ ọgụ mana o nwere onye nwere ike inwe 10 naira ya ewere 5 naira ji mere mmadụ ọgụ ga were gwana 5 naira ji chere onwe yes ọ ya wudi ndị ihu ebe ndị ihu ebe <clears throat> gị nwe 10 naira ha were 5 naira mere mmadụ ọgụ were 5 naira chere onwe mana ọ nwere ndị nwere millions of naira na Nigeria nwee private jet bet even ị gadị parafina gate anada ahụ emere mmadụ ọgụ so enwere obi enwere enwere ihe dị iche iri ego nwekwara ihe dị iche ịkpara ego nwere onye nwere obi eji eri ego mana ọ na onye nwere obi iji akpata ego dị iche na obi eji eri ego dịkwa iche o nwere ị ga-akpata ego mana ọ ga-eri eri ọ ga-enyere mmadụ aka yes okay guys i'm going to leave you guys here i think you you have seen